In any way you are suffering in this condition, just enjoy it. On na metro, onye ọbụla. It's touching everybody. Man, I'm not ya. But enjoy it. Jikwa nwaanyị na manage ego. Manage your money. Ekwukwala okwu ọjọọ. Don't speak any evil. Because okwu nwere onwe. Because we are talking about freedom. Ị ma na nwere onwe adịghị. Freedom is not easy. That man na one of our sacrifice. That's when I'm telling you about sacrifice. Sacrifice is not easy something. Sacrifice is not an easy thing. All sacrifice ka anyị na-ete. We are paying a sacrifice. Obere oge na ịnụ na Igbo enwerela onwe. A little while we will be free. Anyị amara na nke na-aya. Yeah, we will know which one we are suffering from. Hallelujah. Amen. So nagide Just endure it. N'eji ya. Endure. Chukwu okike abịa na-ebili gị ọrụ. God of heaven is at work. And ọ ga-arụrụ And he will do it to the end. N'aha Jizọs. Amen. Na-atụfughị oge. Not wasting your time. But you Concerning the announcement I was doing before. Ask him on, Friday. I told you that on Friday, being 1st October. Being 1st of October. Being 1st of October. Everybody should be at a Ọ Everybody should be at a child. If you are a covenant child. Nọrọkwa at a alert. Be at a alert. My announcement ya. Because of this announcement. Anyị I consult the spirit. We are going to consult the spirit anyị ga-akọnsọlt spirit we are going to consult the spirit onye ọbụla na-at uh, anybody that is at alert na-awọch ihe na-eme m go to the net and follow us out spirit ahụ ga-akọnsọlt that day the spirit that we consult on that day ga-eficha gị anya mmiri spirit nna chi ịkpọfu spirit I want to call upon. All spirit of our land. Is the spirit of our land. All yawa debele. They are the one that we arise. Ndị na-arụ ọrụ before church abịa. Those people that we work before the church will come. A ga m emekwa according to nna nna And we do it according to the way our ancestors did it. Give me a practical. I'm going to practicalize it. And ihe ọ me. And that is what it is. Ya ka you see the gị nọrọ at alert. That's why I'm telling you to be at alert. land. ị we can na onye So that you can follow us. O nwee ihe gị ọ bụla If there is anything that they are holding onye ji ya release so that the person will release it. and mma consult spirit I am going to consult this spirit. banyere ihe situation anyị nọ n'ime concerning the situation that we are in. ka spirit of my, father's land spirit of our father's land. ka o jee ọgụ anyị. go and for us. Ọ ga-apụ dị ka spirit. It's going to go like a spirit. Mana ọ ga na-arụzi ọrụ ya. But it will now work. Otu a ka m na ya n'isi gị onwe gị. The same way I will call the spirit of God. Onye ọbụla bụ nwa ọgbụgba ndụ. Anybody that is a covenant child. Onye ọbụla bụ nwa ọgbụgba ndụ. Anybody that is a covenant child. Onwe ihe gị ọbụla eji eji. If there is any of your belongings. Ọ bụrụ na ihe na-eme adịghị aga aga. If what you are doing is not successful. Ọ bụrụ na nwa eji ihe gị. If somebody is holding your property. Ọ bụrụ na a na-emegbu ihe gị a na-emegbu gị emegbu. If they are intimidating you. Kwuo okwu mgbe ị na-afụ ihe ahụ. When you are following must speak a word. Mana mgbe mmụọ ahụ ga-apụ. Then when the spirit will go. O buru your case pụọ. It will carry your case and go. Obere oge gị nwetawa ezie testimony. A little time you will now have testimony. Obere oge gị nwewa ezie testimony. A little time you will have testimony. A gwara gị na mgbe m ga-akọzọtụ spirit. I told you that when I ụfọdụ ga-aghọtafie m mana ọnya akpọrọ m ka m na-eme anaghị m eme ya n'ike aka m ọnya a gwara m mee ka m na-eme m ga-aga ebe ha na-akpọkwu mmụọ na gboo gboo ebe a ka m ma na-akpọkwu ị ga-ahịa nke na situation na. if I send him concerning this situation. o ga yẹrẹ answer. they will give me an answer. because how are they charge before because church. because they are in charge before the church come. ọ yẹ ka mmechi kpọkuo ha. that is the reason why I will call upon them. and all how are we original. and they are the original. onwe ekene si ya n'azụ ka ahụ fail. if there is any other one that one is fail. nke ahụ we original ka nna gị consult. the original one is the one I am about to consult. ebunyere m ya n'aka si mewe ya. they gave it to me is my calling. so ha na m ọ na-agara m. and I am doing it is working for me. ọ bụkwa na inwee fonu na ọ na line if you don't have phone be on line or look for somebody. chọọ onye nọ gị n'akụkụ. look for someone that has an android phone. ị na-awa ọcha ka and you follow the person and watch her. ebe ọ bụla ifuru o si ehit gị n'obi. wherever that you see that is hitting you. ị na-abụ ihe nna m ị na if you are seeing what you are saying you declare a word. After ya na ọ fake. do not see it that it's a fake o. Oh. ọtakwu ya na onye nna nna gị ha mere safe. That is what your ancestors did and you are free. Anyị akarịala ya ka njikọ ịkpọ ha. The war is very very big. It's everywhere. Anyị anọghịzi ka ebuwe amansi. We are not here to do anything funny again. Ihe amansi agagokwa. That time is gone. mgbe a na-eje ụlọ ụka anyị na-amachagharị agagokwa. When we go to church and be doing anyhow with smile. Ugbu a bụrụ mara mmụọ ị nwere kpọọ ya. Now if you let them go and save our brother that is the only thing we are talking about if you know any of your belongings that you are ọjọọ let the spirit go and recover them if there's anything you are requesting let them give it to you so that you can have happiness they are the one that can be able to do it no one can be able to do it mmadụ ọbụla chineke kere ka ama mmiri ya ọsọsọ ha ọ bụrụ na ị kwere ọ bụrụ ọkwa pọtụ ihe ọ bụla ha si mmemme eme haleluya haleluya ana m ada agwa unu tete mmụọ mara m I have a call. na a na-eme ya aha ya they are doing anyhow. mmụọ mara m I have a call. ịbịa m nsi ma na ọ mara If you come closer to me, you understand. ka m ji eme ihe ọbụla ha gwara m ma eme That's why I'm following their directions. afta m mesịrị ya After I do on October 1st, ọzọ ga-abụzikwa on Tuesday the anyị ga-apụta iro Our and ka ọ ga-apụta last for the year it will come last for the year. Onwe ihe ọ bụla ị na If there is anything you are doing. Onwe business ọ bụla ị na If you are doing any business. Mgbe m ga-ebuli staff a. When I will leave the staff. Iwere ihe ahụ ị na-eme Take whatever you are doing up. Ọ bụrụ na ị nweghị ihe ị na n'aka. If you don't have anything you are doing at hand. Dee ya ede n'akwụkwọ. Write it on a piece of paper. Ọ bụrụ na business gị nwụ nke na-aga through na air. If your business is through air dee ya ede n'akwụkwọ write it on a paper ngwa ngwa na-ebuli ya immediately I will leave the staff iche ya n'iru then you will now face it a na m na-ekwu are you hearing mommy ị na-anụ m na-ekwu ọwụkwa na iji eji wee bịa then if you have it with, it, with you nọ n'iji eji bịa you have it with you mgbe a ga-ebuli staff a when the staff will be lifted up ibunie ya you lift it ibunie ya you lift it ibunie ya you lift it Amen. Amen. Amen. Amen. So ị na-abịa on Tuesday. If you are coming on Tuesday. Were ihe ọbụla bụ ihe ị na-arụ were bịa. Come with whatever you are selling or doing. Ọnwụ na ọ dị weight ma ọ na ọ gaghị ejinwu ya bịa. If that thing is heavy that you can't come with it. Then you then now write it on a piece of paper. Man, a good staff give Then when the staff will be lifted up, you take it out. Oh, member na be ever. If there is any of our member, man, I oh, no ever now no message person is not here. He's not hearing the message. Biko kawaru zie ya. Please pass the message across to him. Yeah, where you have no business on the media. Let him come with any. He will now lift his goose up. Come on, we can make it busy. So that the spirit will make it ike cover up na Christmas. so that you can cover up in this christmas anyị ọnụrụ ihe m na-ekwu metụ nwanne gị aka si ọnụrụ ihe ije na na-ekwu ọ sị gịnị Hallelujah asị na ọ na ijiro ya gị dee ya ede n'akwụkwọ I said if you don't have it or it's heavy write it on a piece of paper ọgwụgwọdụ eh, na ị nọ na air na-awọchi anyị even though you are following us on net o ruo that very day on that very day dee ihe ọ bụla ị na-arụ n'akwụkwọ write whatever you are doing on a piece of paper wenye ya enu you lift it up mgbe a ga-ebuli staff a when the staff will be taken out. na-esi ọnwụ ka onye ọbụla mee ya why I want everybody to do it. no no last day staff ga-apụta bedebe ya. is the last day that the staff will come out in this year. this year ọ ma mpụta in this year after Tuesday it will not come out again. ihe na-ekwu. are you hearing us. after e mesịrị nke ahụ. after this one is gone. our thanksgiving ga-agawazi n'iru. our thanksgiving will now commence. on November. on November. anyị ga-ebupute covenant box are going to bring out our covenant bus. After covenant bus after the coming out of the covenant bus. Àyẹ̀mẹ́ thanksgiving. We will now do our thanksgiving. The year gazie. And the year we pass. Mana anyị na-ekelekwa Chineke. But we are thanking God. Onye na-ekweghị ka anyị chọọ ofu mkpụrụ ntutu achọ. Who did not allow us die untimely. ụmụ ọgbụgba ndụ niile onye ọbụla dị chọọ. all the children all of them are alive. na-ekeleka m Chukwu okike abịa. the God of heaven. ya na-esi otu a na-emere anyị. let him continue the good work. since anyị bidoro chọọchị anyị. we started our church. memba anyị ejebe amụbe anyị eje akwụkwọ. we have not lost any of our members. mmụọ na-eprotect ụmụ ọgbụgba ndụ. the spirit is protecting every covenant child. o nwekwa ihe ụmụ ọgbụgba ndụ. there is what we call a covenant child. ọ nwekwa ịpụ na-akọta ma esi ụmụ ọgbụgba ndụ. it is not when you are speaking against me you will say. Wonder. That is what I call the God. If you believe here. You have problem. If you have problem. Why he believe? That spirit you believe. Or that save We come and, and save you. Oh, yeah, but one That is what, why you will become. I wouldn't he believe you. And not to believe in me. Okay, never. And one of your leg is okay, there. Never. The other one is there. Big, where's the problem? Where you will have problem. I got my

otu ese na eh, church service. as we are doing church service. ebe ọbụla ị nọ na-eso ya anya on Tuesday. anywhere you are following us on Tuesday. ọnwa onyinye ọbụla ị ga-eme. if there is any offering you. were account number ahụ ebe ahụ. use the account Drop all in your Drop your own offering. All those in one of money. It shows that you're covenant. Now you are not a member. That whatever we are doing here, you are following. Oh, you can't your account That's why we put the account I don't give a mistake. I don't want you to do mistakes. We're going to know more now. Believe in the spirit that is working for you. Maragodo will get disappointed. And know if they will disappoint you. Before disappoint you. Before they will disappoint you. Unless you kujoro ha. Unless you speak against them. Unless you kotoro ha. Unless you speak against them. Imani no number. Then if they are in trouble. They will run from you. mana ọ bụrụ na ịkụjọ ha. but if you have not spoken against na ministry ya. otu a ka m na-ekwekwa na mụọ nna ozi. ọ ga disappoint. they will never disappoint you. in any situation. ha agaghị disappoint. they ya ka ntị na-eme ya. that's ka m eme ka ihe niile na-adịrị gị isi. I ihe anyị na-eme ebe a. what ọ ihe mmụọ. a spiritual thing. ọ bụrụ chọọchị nke every day every Sunday church. ọ bụrụ ahụ. it is not like that. ihe a spiritual church. this is a spiritual church. ọ ka m na-eme ka ịghọta. that is what I'm making you to understand. ogbochi ọgị Sunday jee chọọchị ị na-eje. it will not prevent you from going to your normal church. onwe chọọchị ọ bụla ị na-eje. if you belong to any church. gawa chọọchị ị na-eje. consider going to your church. mana every Tuesday. but every every Tuesday. A na anyị na-ekpe maka spirit. That we are having prayer about spirit. Gwamna oh, wụ Tuesday. Any day that is Tuesday. Anyị na-ekpe ekpere concerning spiritual church. We are praying concerning spiritual church. Ị join anyị. You can join us. Ka spirit na-aga ide So that the spirit will also. Nothing will make you to be ashamed. Hallelujah. Amen. Anyị anụkwara ya. Yes ma. Gwa nwanne ọ nụrụ ya sị nwanne gị na anụrụ m ya. Ọ sị gịnị. Amen Yes. Hallelujah. Amen. ejikwa m I'm using this opportunity wee na-ayọ onye ọbụla and begging everyone ebe ọbụla I have offended you biko chọọ a place in your heart please look for a, a place in your heart gbaghara to forgive me Bọ̀tí àná ọmọ ẹyin ọ̀bùnú ìjà agoro mi. Understand if there is any way you are counting it for me. Bọ̀tí àná ọbúrọ̀ mu nà ẹ̀mẹ́. Understand I'm not the one doing it. Amaghị m mgbe m I don't even know when I did it. Dogbo alụ Please forgive me. Mena wọọchị m na net. Even though you are following me up. O nwere ebe si mejọ. There is a way I offended you. Biko gbaghara m. Please I want you to forgive me. Ịgbaghara gị chefu. If you forgive you forget. Bọ̀tí àná amaghị m mgbe m Understand I don't know when I did it. Because o nwere ihe mmadụ ga-eme ọ gaghị ama mgbe ebe ọ bụla nsi mejọ gị ma ndị m na-ezi ozi ebe ọ bụla nsi mejọ unu biko gbaghara m Manda no spiritual work. Even though that did spiritual work. Maybe footy and oga ya Maybe you see that it didn't work. Ọ̀nà ìwé gị iwe n'ebe nnu. And because of that you're angry with me. Please I want you to forgive me. I'm not the one that prevented me to. Ihe What they asked me to do is what I did. Manazie ma nwere fault si gị n'aka. Then no if you are faulty. Ka So that you will not be angry with me. E Please do not be angry for me. What they asked me to do is what I did. Wherever I offended you. Mande na watch me na net. watching me on net. Ẹ gbọ́ bọ̀dá ń sìn mẹ́jọ. Whenever I have offended you. Biko máa lọ. Please forgive me. Onye mmejọ lo máa lú mọ́. Onye mmejọ ló máa lú mi nugo. Ihe m mere gị n'elu ụwa lee. Aga m agbaghara gị o. Ọ dịghị onye omume ya kasị mma. iche na anyị ga-adị na mma anọzikwa m ya iche na anyị ga-adị na mma ụsọ bụ elesi aghalụ elesi aghalụ ya bụ ụsọ onye emeghe eluigwe ya onye emejọ n'ụgbọ aghalụ ụsọ bụ elesi aghalụ onye ijele emeghere gba aghalụ ijele emeghe gị biko gbaghalụ m Amen. Amen. Biko mbe ye ji Please forgive me o. Ba no me no one is Forgive me. No one is perfect. No one is perfect o. Oh. Even okwu an na Even what I'm saying sometimes. Mbo fodo nwere ike mme kwuto Sometimes I will not get it right. Ọ ga adị gị mma na ntị. If it's not pleasing to you. Biko Please forgive me gbaya no mo please forgive me m ihe mere m ji ekwu ya i don't know why i'm saying all this maka m mee ka m mechie ọnụ nka na-ekwu i want to keep quiet i will continue to ọ ka enwe ya na ọ bụrụ m na-eme for you to see i'm not the one doing it biko iji aka nri tie m ihe please if you beat me with one hand biko ji aka ekpekpọ n'aka m use the other hand to bring me back do ewela iwe gị gawa i am begging you do not be angry iwe gị dị ọkụ ya dajụọ if your anger is hot let ma ndị na-awa ọchị m na net even those watching ma ụnụ nwa n'ebe a even you that is here m si mejọ gị whatever i have wrong enjoy a place in your heart. Please look for a place in your heart. And forgive the jealous oh, one. Have you forgiven her? Are you sure? Are you sure? Oh, If you have forgiven If you will be alive on that day, indicate. Will they not open? Ngwa wetu aka gị. Chineke ga-eme ka ị nwee nnukwu fon. Anyị ga-ebido as from 9:10. From 9 downwards. In the ah, morning, in the morning. Nke ụtụtụ.

from now na-aga anyị ga na-akọwa n'ụlọ ihe the component box we are going to be explaining the things concerning the component box ọ dị very important ka onye ọbụla it is very very important for you to know it ọnwụ na ị nọrọ na this covenant if you are into this covenant ị ga-aghọta na mmụọ dị ire eziokwu you will understand that spirit is real ị ga-amata na mmụọ dị ire eziokwu haleluya ọkwa mmadụ ikwere ekwere si ikwe ọ bụrụ ọkwa ikwere ị na ebe akwụkwọ gị na ebe other. Oyo koroge korose ike. It's where you stand, you stand firm. And the man I amagwa my ihe ga-awa gị And I will not tell you something that will not be useful to you. Ọrịa get ready. It shall be well with you. N'aha Jizọs. In Jesus' name. Aga m akpọlite brọda Ben. I am going to call on brother Ben. Ọ bịa nye tụọ anyị obere teaching concerning that covenant Let him come and teach us concerning covenant verse. Oh, kwuo ya nwa obere. When you say it. I abanyekwazie ihe anyị nọ. And we enter in what we are doing. Hallelujah. Amen. It shall be well with us. In Jesus' name.